ọpdeti gbasalụ ozu anụnwa afụrụ na DLA Road nke dị na iru Falcom Club Asaba ụbọchị Tọzdee bụ abalị iri abụọ na anọ n'ọnwa Ọktoba n'afọ 2024 bịa ka nke ọrụ gị ife kpọmkwem dịka m si wee nụ akụkọ a kịta ịma na ụbọchị a na Harrison Gwamnichi tiri n'iru akwụkwọ wee na amara onye ọ na o jiri ekwentị na o jikwanụrụ ife gosiri onye ọ ewee fuo ozu nke m unu na ozi dị ka ihe agbaghapụ agbaghapụ ịghọtago ka ebidoziwe nyochaba etibezi ya bụ ife n'iru akwụkwọ ụfọdụ ndị mmadụ gbasara anya bụ ozi ndị uwe ojii wee nụta anya bụ akụkọ wee jee mebezie nyocha dịka ọnụ na-ekwutere ndị uwe ojii na delta steeti a na-akpọ sp bright edefa si wee kọọ ọ sị na o wetara ozi gbasalụ ya bụ ozu mgbe o ji nkeji iri anọ wee gafee elekere asatọ nke ụtụtụ n'ụbọchị ahịa amị maka ya bụ ozu e, afụrụ na ya bụ ụzọ gatagofa wee gazie wee mezie nyocha na nyocha ka ha na-emezi wee fụ na afa nwee nwa agbọghọ anụnwa bụkwanụ precious yusuf na ọ gbara arọ iri abụọ na atọ na o nwere ọya nwaanyị ọ gwara ebe ọ na-aga na ọya nwaanyị ahụ si na ụbọchị tuzdee bụ abalị iri abụọ na abụọ n'ọnwa ee ọktoba n'afọ 2024 ka precious gwa anya bụ ọya nwaanyị na o nwere nwa ikolobịa ọ na ihe a na-akpọ detin site a sị na afa dating site a bụ hi chineke nna m elu mmadụ ebere na afa dating site a bụ hi na ọ fụrụ ya bụ ikorobịa na ọ agazi na nke ka o jefu ya nwetago na o wee gabazie na ọ sị na ọ dị nso n'ebe a na-akpọ koka na ka ọ gabazie ụbọchị tuzdee ahụ bụ abalị iri abụọ na abụọ n'ọnwa ọktoba o ruzie n'ụbọchị eh, wenezde bụ abalị iri abụọ na atọ n'ọnwa ọktoba n'afọ 2024 precious wee kpọọ ya nwaanyị a n'ekwentị si ya nọ nọ natabago ịghọtago nya ihe ọpụta abụ ka precious garụ na nke ya bụ nwa ikorobịa ọ pụrụ ebe a mee nlahụ ha kwọrịa ịgotago onye fụ na dating site hmm. n'ọzịa ka ọ gwara ya nwaanyị na natabago ọya nwaanyị na-atụzi anya ihe afụzikwa abụ afụzie ya n'ozu ka agbaghapụ ya na ya bụ eh, ụzọ ahụ na <laughs> maka na a sị na ọ kpọrọ ya nwaanyị mgbe o ji ọkara gafee elekere asaa nke ụtụtụ n'ụbọchị wenezdee oluzie n'ụbọchị tezde afụzie ya bụ ozu ka ọ gbaghapụ ihe a na-ajụzi kịta kere ihe gburie onye bụ nwa ikorobịa ahụ o jere efu ọwa ikorobịa ahụ o jere gburie ka ọ na-apụta n'ụzọ ndị ọma ndị nwanụ buru igbu ịmụdị ị na-eme ife na-eme ife nke ga-abụ onwe nwee mere ka akọ nwa ịkọ maka na otu ọ ga ije ahụ ije agwa ahụ o nwere ma ebe ọ ga nọ ọ gwara ya nwaanyị nekwa nekwa ana m ekwu ihe oge ọbụla ị na-apụ na-agwa mmadụ ebe ị na-aga welu ebe ahụ ị na-aga nye nke a na-akpọ adreesị nye onye ahụ nekwa nekwa ọ dịkwudo welu akara ekwentị ya bụ onye na-eji ifunye ọ ga-abụ ifeme mee ka amara ebe a ga-esi wee chọba gị kịta na ihe agbadoro na onye ọfụ na ha ịhapụ nwanụ ịghọtago anyị amarozi onye n'ọnọ na koka koka ndị bi na koka ka nkụ ịghọta amara m ka ụmụ ụfọdụ ụmụ agbọghọ na-esi eh, akpatọrị na agwa mgbe ụfọdụ a na-ekwu ife oge ọbụla ekwuchakwa ya ọ dịka mana ama na ndị anyị na-ada afụgasị na saịtị a mgbe ụfọdụ ka ọ baara gị uru ọtụtụ oge ọ daaba mgbe ụfọdụ ka ị ga eje jeta ife ọtụtụ oge ka ị ga-aga ọkwa gị ịkwata ofu ma ọ a na-ekwu ya ọ dịka otu a ka o si na ndụ ya n'ihi ebe o si ka njọ o were ịgakọnwu ifemere ya kpọmkwem na-ebe o si ka njọ a na-ekwu ha sị na ọnwụ ka ewutesị mbụ ọnwụ ga-abụ mmadụ nwụọ aga amụ ifemere ya a na-apịkasị aka a na-akwado eburugo ozu ya tinye n'ebe a na-echekwaba ozu ee eh, ndị uwe ojii na-ebeleziri ndị ezinụlọ ya ka ha mee gịnị ka fadiwe ifugoni otu a ka o si wee na ka mkpụrụ obi ezuo n'ike na ndokwa ise gbasaa na ozi a darụnụ